Ibo onye igbo ndị igbo na rivers anyị ụmụnne ma ndị na bedrum igbo si na ebe na nọ anyị igbo fuo olisa igbo n'odo kwetere ebe ọbụ na nọ chukwu olisa anyị ee ụmụ ibe asị m ka m were godo egwu egwu igbo amaka were wetuo obi wetuo obi m ka obi m jụwa oyi ka ịzụwọta. wọta asị m ka anyị kene eke kene orie kene afọ kene nkwụ kene ikwu na ibe kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede ụmụ ibe asị sị m udo dịrị ụnụ anyị si ka anyị wetara ụlọ ozi ọma n'ụbọchị nke taa a gwara m ụnụ mgbe mbụ ka anyị ga-esi wee na-ewetara ụlọ ozi ọma n'oge n'oge mana agwara m m na enwere ihe anyị na-eme maka na ịgbara otego anyị bara n'akụkọ so anyị na-agba mbọ maka the paperwork maka ihe ọ bụla ị ga-eme ị ga-emegori first of all so the paperwork anyị gara emesi nso onye ka o ji dịka ọgụ ọ na anyị dị busy too much ihe anyị na-eme karịrị akarị ibe ebe na onye agwara ọmara mana nwa akwọ na-azụ ama na ije na-ara ahụ enwesịrị ya akwa nwa ya na-azụ ọgba ha mgbe o ji ghọrọ ụtụ racha so ihe anyị na-eme buru ibu ụmụ ibe anyị chọrọ ka ọ dịrị anyị na mma and ịchọ ka ọ dịrị gị na mgbe gbasie mbọ ike maka otu anyị nọ ebe ahụ anyị nọ na anyị nọ ebe a mụọ nke na agwọ na-eburu ego anyị enweghị structure and ichebe ka o si n'elu ga-anwụ nna ogeghị esi n'elu ada nweghị ihe na-esi n'elu ada ihe niile ịfụrụ n'ụwa ọ mmadụ mere ihe nke anyị ọ ga-adịzi n'iche prezidenti ndị France dị 39 years wee bụrụ prezidenti 30 years bụrụ prezidenti so kedu ihe anyị na-eche ọ ndị afọ ukwu ka ndị gbara isi awọ ka anyị na-eche ndị obere oge na enigwe akwụ ụgwọ enigwe akwụ ụgwọ ha anyị nwe na onwe anyị ka ihe anyị ga-emezi tụọ ya ka ndị ndozi ọdịnala ji wee bịa ụzọ oghere onwe for everybody o nwere onye eji aka ebe a ịghọtago ndozi ọdịnala ụfọ onye ọbụla bụ onye Igbo mana ọ bụrụ na iwu na ị ga-eso n'uru wee rụọ ọrụ ọ bụ by force ndozi ọdịnala maka onye Igbo niile ọ dị mma nke ndị Igbo ka anyị gara ọ dị mma ndị Igbo niile ma ndị kwere ma ndị ekweghị ma ndị na-eje ụka ma ndị na ihe okwu ndị niile bụ ndị as long as na iwe onye Igbo ọgụ ka anyị na-agbara mbọ o nwere ndị anyị na-eme iche ọ bụrụ my own business mana mara na amara na before you lay a structure down ọ ga-enwere ideology guide the structure na lay down before you build, you build any edifice before you build anything in the world, ọ ga-enwerịrị ideology so ndozi ọdịnala is based on natural principle the first ndị mbụ nke aha nna nna anyị ha mere mgbe aha maka na ndị mmadụ aghọtara ya a sị na akọkwanụ akọruo egeruo ndị Igbo si akọruo egeruo ọ bụrụ anyị nwe gụgụrụ ndị Igbo geenụ ntị gọgụrụ agbụrụ nna nna anyị wee anyị anụghị mgbe anyị nwere gọgụrụ ahụ mgbe unu ga na-eje gọgụrụ na enweta infọmeshọn fọ Igbo ọ bụrụ ya ọ bụ ihe apịrị apị bụ nke nna nna anyị nwere ihe ahụ apịrị apị ọ nna nna anyị ha nwee so ebe aha ka anyị ga-eje weta infọmeshọn nke anyị nna nna anyị debere anyị infọmeshọn d ndị mbụ ahụ ha debere anyị everything here but because life is evolution life is development ndụ na-arị arị ọ naghị ana azụ onye because ọnwụ na ọ bụrụ ya ndị baịbụl ibu na ihe ọ bụla nwa bekee nwa bekee nwa bekee ojie ha na abụ akpọ nwa bekee ochie ha n'isi akpọ nwa bekee ochie ha na-azụ akpọ nwa ọgaba agaba nwa bekee ọgaba njọ nwa bekee ochebe mma nwa bekee nna aka ụdị ihe bụ emere anyị ihe eme emere na ihe eme pikoro ọ dị mma nwa bekee ọ dị njọ nwa bekee kedu ihe mere na ya enweghị ike wepụrụ nwa bekee ọkwa be nwa bekee ka m nọ ọkwa afọ na ihe ha na-eme anyị abụgo m everything ndị a kedu ka nwa bekee ga-esi wee were ichekwa n'ọnụ ọka edebere ihe a na muziọm i chere na nwa nọ na afrịka na-enweghị ego ga-eji abịa obodo nwa bekee ka eje na mizium nwa bekee ime ego na-eji ọrụ miziọm a ime ego one nwa bekee spendịrị wee bild emiziọm wee bụrụ ihe apịrị apị dịsa n'ime ya so ifili na ihe apịrị apị enwe uru ọ bara nwa bekee bụrụ ihe apịrị apị rụọ ọrịa nnukwute ụlọ mee mmadụ emplọị na-akwụ onye ahụ ụgwọ ọnwa na-akwụ onye ahụ ụgwọ ọnwa ka ọ na-eche nche na-eche ihe apịrị apị nna gị debere n'ime ọhịa nche ị ma ihe mere na anyị ejebeghị na nwa bekee na-enyekwa anyị ihe a hapịrị apị ma nwaanyị bikọsụ anyị chere ihe a hapịrị apị na-enweghị uru ọ bara nwa bekee anaghị egbuo n'ihe na-adịghị ka m gwazikwa eziokwu nwa bekee anaghị egbu ọnụ ihe na-adịghị nwa bekee dị will be last person ga-egbu ọnụ ihe adịghị so mgbe ọ bụla iche na nwa bekee ga-eje Afrika na-egbu anị na-egbughasị anyị na-achọ ihe jee na igbu ukwu na-egbu anị everywhere n'afrịka ọ na-egbu anị na-achọ ihe iche na ọma ihe ọ na-eme unu eche na ọmaghị ọ na-eme so ihe m chọrọ ka ndị be anyị bido chebe echiche bikos ihe apịrị apị ọ bụrụ na enweghị uru ọbara nwa bekee ka m gwasị uru nke eziokwu ọ na maka ọgwụ ọgwụ abụrụ ebe ahụ ka ọ dị di ya apịrị apị onwe ihe gbasara anya na ọgwụ nwa bekee ọgwụ nwa anya ọgwụ ọ bụrụ na maka ọgwụ clavoyance nwa bekee nụ aba enweghị ya ọ dị na universe if you know how to do maka nwa bekee don need to come to Africa to know how agwọ ọgwụ nwa bụ ihe ihe ji afrịka ọ mara ka esi agwọ ọgwụ ya bụ ndị nkịtị na-akọ nọnsens na ọ bụ ọgwụ ọgwụ dị na ihe aka nwa bekee bụrụ na-eme enwere ọgwụ n'ebe ahụ enwere ọgwụ nọ dị ya so ụmụ ibe anyị kwesịrị ịdị smart dị more clever than this ontiri anyị kụkwasị ada fia because ọwụda fia ọwụda fia ha etiri ụjọ ahụ etiri ha n'ime mere ndị mmadụ ji wee che na odo stins wụ nọnsens na mgbe ọbụla anyị mesie ihe anyị na-eme time is coming enwere ebe anyị na-aga anyị na-agba ọsọ ọ dịghị anyị ọsịsọ a ga-arụ ọdịnala cultural heritage n'ime ya a ga-enwe museum n'ime ọdịnala cultural heritage ihe niile apịrị apị nwa bekee bụ igwe anyị nsogbu adịghị nyekwa anyị ihe iwere nyekwa anyị arụsị anyị ọbụokwu nwanne ana m enyere afọ ọgụ nwụbụ igwe anyị ihe anyị kwa mba na enwere e ndị ke ndị ọwụ ndị na gbara ndị british akwụkwọ ndị kenya gbara ndị british akwụkwọ tetere emeka ha win the anyị ga-agba ha akwụkwọ ha bụ ibe anyị ihe anyị apịrị apị ọgbụokwu nna bụ ibe ihe apịrị apịkwa nke dịkwa ebe edere igbo ebe ahụ edere igbo na ya ihe a bụ arụsị ndị igbo bịkwa ịchụkwa ịchọrọ atịfatị ije na spain here everywhere is full of atịfatị nke ndị panye so gị dịkwa ihe apịrị apị m na nke gị enwe nke ebe igori ọ bụrụ na igori ya ego igwe anyị onye resịrị gị inye anyị resiti o ji resị gị ka anyị jee miti onye ahụ jụọ ya kedu onye ihe ọ rere ọ bụ nke mmadụ ọ na-ere anyị na-abụghị nke eh, nke a bụghị fridọm ka asị anyị azụ anyị mba nyekwa anyị ihe apịrị apị bụ nke anyị ọ bụ anyị nwee anyị jee na France anyị jekwa biko France nsogbu adịghị thank yu very much bụ ikwe m ihe apịrị apịọ nke m bụ im ka m bụrụ e jee na ihe Europe niile ị gaghị afụ one ndị China ebe ahụ nwa o ji wee ji ndị ojii ka eji eme akaja mgbe ọbụla jiri anya m ihe egwuregwu Ghana the whole everywhere in the world ị nweghị ike ịfụ India Indian artifact ị nweghị ike ịfụ South America sọsọ nke ndị Afrịka ka a na-ebukọrị why why kedu mgbe ọbụla anyị na ụjọ ọ bụrụ na ụjọ ka ihe ndị a ga-eji wee buru ihe anyị gbaha nkịtị kedu ihe ndị aja bukọrọ ihe anyị ga-eji wee buru anyị gbaha anyị Chukwu asị anyị asị anyị maka ọ bụrụ na ọ na Chukwu na kedu ka ndị a ga-esi eburu fuchu anyị buru fuchu anyị anyị agbara ka e ka ga-esi hapụ ndị a bụkọrọ ihe niile anyị nwere anyị na-achọ ego akwụkwọ pepa na-achọ pepa akpagharị these people bụkọrọ everything everything ị nweghị ike inwe a society without that art without art no society ime ha na mmadụ na-eche uche based on perception ọ bụrụ na ị mara ihe perception akọ na uche ihe mere gị ji wee bụrụ mmadụ akọ na uche akọ na uche ebe ahụ ka mmụọ gị dị so ọtụ art ka mmụọ gị na-esi perform your spirit perform through act so nna nna gị gwa ihe ahụ strategy ụkpụrụ gị expo if you want to have a good society like I did like I did nekwe ihe ị ga-eme nekwe ihe ị ga-eme ndozi ọdịnala edesago the structure ka anyị Igbo ga-esi adị mma it's been written already gị na akwụkwọ ọ bụrụ ya na-ekwu na Facebook Time ruo anyị ga-eme iti ndị niile wu ndị ma eze nri ma eze eri o onye ọbụla nọ n'ala Igbo ma gọvanọ ma lokal gọọmenti o anyị ga-eme iti ha when the time come mgbe ahụ ruo onye ọbụla ana igbo ga-adịrịrị mma ma ekwentị ọ chọrọ ma chukwu ọ chọrọ we don't care ana igbo ga-adịrịrị mma ma ekwentị ọ chọrọ ma chukwu ọ chọrọ ma ndị ụwa ọ chọrọ we don't care the life bụ anyị gbanwe ya ọ ka onye si wee tọọ ute ego ga-esi edina so anyị chọrọ iso ụta wee tọọ utu anyị andị otu a ka anyị ga-esi wee dinara ya ọ bụghị onye ọ bụla ma ihe bụ ihe ọma enwere ndị ga-efekwa anụ ihe a na-ekwu na asị jide dis boy sef ma ya aka ntị tie bat ukwu eji yes because ọ mara ọmara you cannot reason ọmara ihe bụ ihe ọma na ihe bụ ihe ọjọọ ọmara ihe dịka good society look like o nwere ike ọ nọ Canada o nwere ike ọ nọ America ebe ụzọ dị mma ebe ọkụ na-enwu yes na ọ nọ ebe ọkụ na-enwu na America nọ dị na England ebe ebe mmiri na-agba but ejuzie ya how did this thing come to be ọmara ịjụọ ya kedu ka England dis wee mee dis thing he don't know iji aka ka America ji wee mee dis thing he don't know ọmara ihe ọma bụ na ụtụtụ ojoo ọrụ America nyere ya ọrụ o enyeghị ya ọrụ ọsị a na-eme resis ọ bụrụ mbụ nwa bekee achụ m everybody mbụrụ nwa bekee ndị ojii niile go to African state go to African state because ọnụ anyị na-ezu anyị ike mbụrụ onye ọcha achị m onye ọbụla na ebe a go to your father's land and develop it kedu ihe na ebe eme echekwa m nọdụ echekwa m nọdụ maka ya ka m na-ekwu mana ha gbara anyị nkịtị ha sị m na ana m and m chọrọ ịnakwụsị ebe I want to go onwe m na ebe eme achọrọ m ịna ọ bụrụ na mmesie ihe ndozi ọdịnala na mmemme anam debe anyị je dozie ha nye ndị be anyị aka dozie obodo anyị ọ mmadụ ka ịbụ anyị si n'ime eri nri ọ mmadụ ka ịbụ mana anyị na-eje anyị maọbụ ikwu okwu oruo na omume nwe onye a ga-afụ oruo na omume nwe onye a ga-afụ ka onye nọ n'ụwa na-asị na ya anụbeghị ndozi ọdịnala ebe ka ha nọ ndị igbo sọtụ ihe maọbụ ikwu okwu na fesbuk akọ nọnsens wee eje n'igbo mitara ekwugheri ka anyị jezie ndozi ihe n'ala igbo let's build a place for children unborn children ga-ebi ma ọ bụ na amụọ onye nọdụ n'okpuru bed okpuru fon ọ na-apị onye ọbụla na-ekwu nọnsens you cannot come out and help do this thing unu in fact delete facebook delete ihe from facebook kedu uru ọ kedu uru onye aha bara mmadụ ga-eso n'okpuru bed na apụ fon na-ese ndị meseji na facebook ọ nwere onye bịa ka ịrụ ọrụ ọchọ na-ekwugheri onye ọbụla na-agaghị apụta soro mee ihe mee ka igbo a dị mma ndozi ọdịnala ọkpa nke a na-ekwu okwu a written structure na abụrụ na Facebook ka a na-ekwu ọ bụrụ public ọ private anaghị emehe public ebe a ihe anyị na-ezigbo ozi ọma na Facebook mgbe ọrụ ruo arụ ọrụ grand work ọrụ abụrụ ihe Facebook and ihe anyị na-eme only 20 percent wi public 80 percent agaghị ahụ public 80 percent ya wụ private work after the other one after the other until anyị ruo ebe anyị na-eje ọ forever and ever ihe anyị na-eme abụrụ ihe chi na nwanne echi and onye ọbụla bụ n'ala Igbo ma gọọmenti ma private ma ndị omenala ha ga-anụ ya one by one anyị ga-eje mit ya ha niile n'ofu n'ofu one after the other nwere onye anyị na-atụ ụjọ anyị gaghị agwa ya eziokwu nekwe ihe anyị bịara ime nekwe ihe anyị chọrọ ime na-ekwe ka anyị chọrọ ka ala Igbo dịrị ala Igbo ga-enwerịrị strọkchọ ọ bụ nna bụ na enwere strọkchọ how can a race without a structure kedu ebe ọ na-eme kedu akwa chọrọ m ịjụ ndị be anyị ajụjụ kedụ ebe ọ na-e onye si ga-eje n'ụka onwere onye si ga-eje n'ụka don get me confused onwere onye si eje n'ụka onwere onye si agụ na mmụọ onwere onye si emere anything ihe anyị na-ekwu bụ the structure that will guide our society iche ị na-eje ụka ohu na-ejetere mere igwe ị na-ejetere akwụ mmụọ ọmụ ka ị na-ejetere ị na-ejetere onwe gị na ome mma na-emere onwe omentụ na-emere onwe ya but ihe anyị na-ekwu na ala Igbo must be run properly ihe anyị yiri gwụọ mmadụ ya human being anyị abụrụ anụmanụ ọ bụ onye kwuo mmetụ ya ekwuo anụ Igbo must be run a ga-arun this town with a law with an institution is a must all ka ọ bụ iwu ka ọ bụ iwu iwu ka ọ bụ nna nna anyị ha mere ọdịnala ma omenala mee iwu ala mee nsọ na mee ntọala ha dịrị iberibe nna nna anyị ha mere ọdịnala mgbe ndị gbuo ka imagine na ndị nna gị dị 20,000 years ka gị mara ihe 20,000 years ago ka mmadụ mere ọdịnala a philosophy of life based on natural principle cosmology enu na ala bring them together and form a society thousands of years ago in now in this time ị nwere telefonu ị nwere tv ị nwere ka ihe a na-akpọ nke a na-eji uzu kasịta ndị mmadụ na-enwegasị na ya ha na naijiria na-egosi afim ndị ọcha asị ọwụ digital ị nwere digital ị nwere kọmputa but you cannot run a proper society na look at this oh. m anya ọbịa ọ dịka ọhịa igbo land must be run under structure is a must ka mmadụ ga-esi amụsị ụmụ onye onye ọbụla na nke ya onye na nke ya kedụ ebe ọ na-eme ihere ọ na-emekwa anyị eh, ihere ọ na-emekwa anyị igbo meeting everywhere in the world what of ọbụ na this all the whole meeting na run under one ideology can you know how strong igbo people ga-adị n'ụwa kedu ihe the problem what is the problem i don't know all the whole meeting n'ụwa any village ị gara nwere igbo meeting if we use this one ideology to run this thing onwere onye ị na-arụrụ onwe gị dị mgbe ị bịara onwe gị onwere onye ofere nwere meeting na england isi england pipo ndị igbo na england onwere okporo nọ nso na spain isi ndị igbo na england isi ọwụlọ ndị Igbo na Manchester isi ndị Igbo in Manchester I don't care ihe m na-ekwu bụ run a proper ideology so ihe ọ bụla ụnụ nọ England na-eme ka ọ bụrụ ihe ga na-enye aka n'ala Igbo ka o nwere ihe target ụnụ were ọwụlọ health center ụnụ ewere health ọwụlọ agriculture ụnụ ewere ọwụlọ education ụnụ ewere ụnụ echi ya echi ya ndị America were education ndị England ewere health center ndị ndị ndị Spain ewere nka ọwụ na ọrụ evri month iwepụta 1 naira for the health center nye ndị ụlọ aha na-achanel datin na manage that sector ndị amerịka unu mesịa unu eje chanel to that sector ndị igbo mee ya gịnị eme ndị igbo mee destiny gịnị eme ihe ọma adịbara ha gịnị eme every society ọwụ mmadụ na-eche wee rụọ ya bridge electricity work job creation is a human being who created destiny not, not evil not devil not god human being created them. so owo na ị nwere desire for better life na ị nwere desire for these things we have to create them because e mere ndị ochie a na-ezu mmadụ ebe ndị ntọrọ mmadụ anatọrọ mmadụ ndị mmadụ na-anwụ n'ọya study human body you cannot nna nna gị nwere mara human body mgbe enwere one artifact nnesịrị nna mgbaka thousands of years ka ndị Igbo ma human structure biology ndị igbo ma biology thousands of years ago now we don't even have enough hospital because if you know biology you will use drugs to cure diseases body nwere ike develop but anyị uh, amara human body anyị how human body functions ọwụ ndị ahụ ndị na-awa anya ekwu nonsens akpagharị you don't even ordinary health ordinary how you make yourself healthy ọwụghị ụdị food ka ị na-eri eh? na-eri kam food kam food ije chọpụrit igoro e nonsens na-eri not basic ordinary clean water we can have ekwuzie onye bụ ndị be anyị si ya dekwe ihe anyị nwe ibe ihe na-eme na ọkụ na-anyụnarị anyị ọkụ agụnyere anyị n'aka na-eregbu anyị ọkụ agụnyere anyị n'aka na-eregbu anyị but no onye everybody will just uh, don't care onye buru nnukwu moto ọ na-akpagharị onye buru nnukwu moto ọ na-akpagharị ebe a ka ọ bụ at is was in the beginning is now ever shall be world without end this world will never end ọ gaghị agwụ echi ọ gaghị agwụ nwanne echi so ọ ka mma na anyị lere foundation because anyị nyụchie nsi ụzọ anyị pụtakwa ya echi ijiji ịga cycle of life ịbịa hie again nwanne enwere ike ọ dịgo worst that time ọnwụ na enwere ihe anyị mere nwanna ọ ga-adị worst it's such a simple thing is as easy as abcd ma ọ bụrụ na if we don't do anything because anyị na-enye anya ebe ọzọ o nwere distraction we have a distraction that is the problem because ihe a na-agwa ụnụ the only way ị nwere ike isi wee pụọ ndụ ụlọ onye sị gị chọọ ịkịpụ if you want to have your own country country is an ideology created by nwa bekee you don't know you don't know that nwa bekee created this thing with mgbe egbe ọ ya ka eji wee nwee ihe na-akpọ law enforcement agency so that they can hold you so kọntrị abụrụ something you can ask for no ọ bụrụ eziokwu ya bụ just an illusion ọ bụrụ na ị nwee egbe ije gbata a na-agbata kọntrị n'egbe egbe a na-agbata ya na egbe igba egbe kpọgide gbagbuo ndị gị na ha ọ bọọlụ ka ụnụ na-agba ọ bụrụ na ị goro coach goro the best best players nwee ego ị nweghị ike iluz match ibu na Madrid na Barcelona ha anaghị eluz match Madrid na Barcelona anaghị eluz match Chelsea Manchester ọ na-apịa ha iluz match because ha ji catch ha nwere na field ọ ha nwere field anaghị ekwute kọntrị n'okwu a na-agbata ya n'egbe maka kọntrị conquest si ka ọ bụ anything is iwu control is conquest notin more notin else but ndị people achịrị ha aghọta ihe na-eme n'ụwa sef they don't understand ọwa anyị set godi anyị set godi igbo land balance godi onye chọọ egbe egbe ya hụba anyị seti ya ala igbo ala igbo balansị ya nwanne israel gaghị akpa ha aka ịkpa ha aka abụọ gị ba onye ọbụla mana israel abụrụ obodo ọbụrụ ndị ahụ ebe ahụ mana jee godia gaa na dia na onye ọbụla mana israel abụrụ obodo but godia nte ha jide gị ha jide gị ejide ha kpara gị aka ihe a ga-eme gị ha ga-eji gị wee rụọ ncha e na ude ha kpara gị akpa aka ha eji gị rụọ ncha na ude so that is life you live ụbụrụ ya bụrụ ezi ọzọ ifugo ebe agụ na-eri elu ifugo ebe agụ na-eri elu enwere ihe ọjọọ elu a mere agụ a mba kpọta agụ kparịa aka tapịa ya agụ na agụ agụ agụ ya nwa bekee nwere dizaya and you are the nwa bekee bụ agụ ọta agụ ịghọtago mana elu ahụ ifuru ebe ahụ ọ bụrụ na ha dị taụzand agụ ahụ anya ha dị oibu ndụ na na agụ agụụ na agụ ya ọ gaghị abịa dị ya maka ha dị taụzand ọ ga-achị ọbịa ihe ndị egbuo ihe oge na-edewo nke ga-ekpe azụ ọ na-ede ha ka ọ mara ma nwere nke ike gwụrụ ebe ahụ nke ike gwụrụ ọma ụta ndị ọzọ apụọ ọsọ o jide nke ahụ ike gwụrụ taa ya ọ ka esi eme so anyị na-asị ka ewu ike gwụrụ agụ wee na-eri anyị onwere n'ụwa anyị na-efuru ụwa ofu so onwere onye karịrị ibe ya ọnwụ na-enwere ihe ọbịa ya ikere ma ọnyanwa ị nwere iji atụ ya egwu ije ọsọ were rụọ nnukwute fensị nnukwute fensị gị anyị na-afụzi ya anya gaa jee jee mụba datị na ọ na-eme mụba ya o tekigo gị 200 million years ịmụsị ya na ọ na-eme ịfụ ọtụmatụ ego ọjọọ ịmụta ha na ihe aha ọ dị ka iti draft iti draft na iti draft ọnwụ na ịmaghị eti draft ị gaghị na laik iti draft mana ịmara eti draft ị ga laik ya bikos ị bịa ha na irie maka ọnwụ na ibụrụ ya ije ebe ahụ irie gị irie egwu gbora bụ iwu a na-egbe mana ọnwụ na ị nwere eti bata kpakpakpakpa ichi eze kpakpakpa ichi eze pụtaka enwere anyị ike ịma ihe ma anyị anya mara nwere ihe igbo ha dị strategy of of governance ịma strategy of politics ịma ha arụ nke a na-arụ arụ ịma ha arụ nke a na-agba agba nwere nke anyị ma arụ then what are you ihe anyị na-ekwuzikwe ordinary a society anyị enweghị ike ịpụtu ndị bayo under check anyị ejideworo ndị bayo under check ha buru Bible na-akpagharị buru Koran buru buru Jew na-akpagharị nne ya wee frustrated race a frustrated race na-achọ religion religion you can give your people religion is normal every culture nwere religious philosophy ọnụ na amara amara na every culture nwere religious philosophy don't you know that mana nke ndị Igbo ha na-achọgharị ebe ha ga-eje because if you don't give human being religion they will go for themselves if you don't give them something every people nwere because ichi is based on level of the vibration ọya ka ndị Igbo jisi onye na chie o nwere ndị their vibration adịghị higher enough to understand ihe ha na-akọ ha need religion they need religion ma ị chọrọ ma ị that is basic of human instincts ọrụ na amara unu echere mmadụ mụrụ nwa efe jizọs do you think so i chere mmadụ kpachapụrụ anya nnọọ chekọrọ akwa ya nnọọ jere efe jizọs na jesus na jizọs na jizọs adịrọ do you think that this is normal ọ bụrụ normal of the level of vibration na mere ndị be ji wee ndị igbo ji wee sị gị onye na-achị ya because the level of the vibration na control the perception that is why in the ancient they created this meat to control ndị na-erube ndị rukwe na-eru use all the meat to develop pọtụ ndị be anyị aghọtara jiri na nwayọ ka ofe rụrụ arụzụrụ unu nri mba anaghị abụ ya abụ anaghị abụ ya abụ nwanne anaghị abụ ya abụ okwe okwu anaghị abụ okwu abụ anaghị abụ amamihe abụ amamihe na-eji nwayọ nwayọ ị ga-emepe ya ụzọ bata it will come but ikpochie dị ụzọ onwere ike ịbata because ebe ụzọ ga-esi abatakwana where from where onwere nwere ga-esi abata ikpochiko dị ụzọ the door is locked so ị ga-eset a society you must set a society ka o nwee ike iruo onye ukwu o ruo onye nta gbuo ikwu na ibe nna gị kwuchara ọ dị n'okwu ihe a niile nna agwa ụnụ based on our ancestor structure a nwere nke m adịrị ihe m adịrị development sọsọ ihe m adịrị ya wụ how do we use them for the day ka anyị ga-eji use wee wee bie ndụ for today that is only what i add sọsọ ihe adị na dis wụ ka e ga-esi wee use onye for today life ọgwụna everything is there already ọ dị ebe ahụ ọ dị there but ndị be anyị na-eche ndị nọ na level of uh, ndị ụka ndị vibration ha dị na level of ụka unu ama ha na everything is life is vibration fire is vibration anything is vibration anything wuwu ọma jigijigi ọnwụ jigijigi na-eme ya ị na-anya bicycle now wa wa wa wa wa enwere datin na-adị ka batrị a na-eti na taya ya ị na-eme n'anya datin na-ejenereti ọkụ ọkwa ịma na ịgbasiri bicycle ike ọkụ ahụ achasie ike ọkwa ịma ịgbakwa ya obere obere ọkụ ahụ eloda ịgbasikwa ya ike ọkụ ahụ achasie ike on that will vibration all depend the level of the vibration ị na-agbasie ike the vibration or the, or the more light more higher more light more higher unu hụ onye buru ibu onye buru ibu anaghị agbanwe ọsọ because ọ dị heavy more light ịdị more ọsọ ị na-agba so more generate ị more energy more vibration then more light will become more vibration your nsisi gị na-adị sometimes ọ bụrụ na ị gaa ụlọ ọgwụ isi na isi ike na-agụ gị ma ọ bụ na hmm. enweghị ahụ si eme gị dọkịta ga-asị gị gị na-eme exercise so na adị na-eme exercise ịfụ na your brain na-adị more active ịghọtago so ya ahụ example ka m na-enye unu based on vibration ịghọtago so ọ bụrụ about na mmadụ na-eme ihe ma ọ bụ ihe ọzọ ọ bụ na mmadụ aghọtaghị the mythology of ancestors asị ka egbuo ya mba ọ bụ na mmadụ amaghị na ụka bụ wayo asị ka egbuo ya mba ihe ahụ because of ndị agha ụlọ na-achụ kwesịrị ịnọ na ọrụ anụ ebe ha kwesịrị ịnọ but due to na anyị aghọtaghị how to manage them ha anụ ụka anyị kwesịrị ịma ha na-eji and ihe ọ na-egosi inukwa na anya 98% of ndị Igbo na-eje ụka ekwenụ ntị so o gosiri ụnụ na enwere ebe we there is something we must do ihe o gosiri bụ na there is something anyị anaghị emewe ọfụma is impossible o nwere ebe ị ga-eme ije n'ụwa ha na worship chukwu na-eyiro ha there is no place on earth not even africa not even africa no on earth a whole race a whole race na worship chukwu na-eyiro ha ị gaa na village anyị ị ga-afụ ebe onye ojii nọ naanị mmụọ ọma ji mma onye ọcha na-achọkwasogbuo onye ojii that is a symbol mana onye ojii dị proud Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi E isi na ihe ahụ mmụọ ọma ihe ahụ ekwensu ọ na ogosi gị na there is something wrong somewhere so we get it wrong ndị Igbo we get it wrong so ihe m na-agwa ụnụ ka anyị correct any this mistake because ọ ga-consume anyị ọ consume anyị naanị Igbo na nwatakịrị 5 years ekwuwego maka Jizọs Jizọs ụkwana nwa bekee created for his own people so everything white onye ọcha bụ angel everything onye ojii bụ demon based on him because he have for just to control his people ọ bụrụ for you so ọ bụrụ na nwa gị dị 5 years bụrụ the thing n'isi ọkwa destruction ka ọ na-eje o nwere ike na afrịka ọ mara ntiri obodo oyibo o nwere ike na afrịka nsogbu adịrọ ntiri okwu ya akpa na obodo oyibo odo ya anya mgbe ahụ ka oye ọjọ ọjọọ nwere ndị be anyị some of them ji eme na this movement of religion or something like that because dem feel frustrated na mma ha ya all the whole life tinye na this thing today now na afụ different thing if ụkwụ si react aggressively you got so but now ọ bụrụ na anyị chenjie this now ndozi ọdịnala chenjie this now nsogbu adịrọ onwe onye si na chukwu adịghọ you can still worship your god nobody say no but ọ gaghị abụzi onye ọcha ọ gaghị abụzi onye ọcha bikos n'ala igbo we don't want onye ọcha if you want in your house you watch ife onye ọcha but enweghịzi ụlọ ụka ga dị n'ala igbo pikcha onye ọcha dị ebe ahụ no if you like you worship god nobody say no if you like you worship jesus nobody say no but white picture in igbo land no bikos olesi ma kọwara anyị why anyị ga-eji wee tinye pikcha onye ọcha n'ala igbo nye ụmụ anyị ka ha na-awọchi igbo ọ bụrụ na igwe ha anyị dịrizin we don't want it ndozi ọdịnala agaghị ekwe bikos n'ọdịnala igbo nna nna anyị debere anyị onweghị mgbe ọ gwara anyị na ọcha bụ jizọs na ọcha bụ chukwu nowhere nowhere in the art nowhere nwere ebe ọ dị na art so why do you bring why onye ọcha wetara ihe ebe a so onye nwere kwenete na go back na why o ji weta ebe a so ndị ndozi ọdịnala ya chọrọ ya mba that is onweghị onye remove gị from your worship mana ihe anyị na-ekwu ụfọ ndozi ọdịnala ebe ọ bụ na ị nwere right to choose also ndozi ọdịnala nwekwa right to choose so if we set the record of development ihe a bụ ala ọ bụrụ na Rome ala Igbo ka ọ bụ ọ bụrụ na Rome so anyị ga-etinye iwu Igbo iwu Igbo iwu ndị Igbo na ala Igbo so iwu ndị Igbo bụ na onye ọcha agaghị arụ Chukwu anyị and onye ọcha bụrụ Chukwu anyị so na onye ojii bụ chukwu anyị na chukwu anyị yiri anyị so ọ bụzie na ịchọ ịbịa ọnwụ na ịchọghị hapụ onwere onye ji gị aka so ọ bụzie na ijezie ịchọzie ebe ị ga-eri nri ịrụzie ebe ahụ werezie jiri ji picha wanyị jizọs bịa asị ya ha enye gị nri odoga ya na jizọs ga-enwe ịhụ jizọs ndị ojii ndị ojii bụ jizọs bịa a na-enye ha nri awụfu a na-eri iburu jizọs white man bịa onweghị onye nyere gị nri iwu na ọwọkụ odoga ya na ihe awọkụrụ iji ịchọ ọrụ iru ebe anyị askapụla n'onu enyeghị gị ọrụ ijeba bịara e, e, ọdịnala igbo n'olu enye gị ọrụ ije ụlọ ọgwụ ijere skapụla n'onu enyeghị gị ọrụ inyere ọdịnala igbo n'olu agwọ gị ọrịa so ọ bụzi mmadụ ya agwa gị na ihe ọkụrụ so ya ka m na-agwa ndị ahụ ọ baghị uru ikwu okwu n'iwu ka a na-etinye etinye ya n'iwu itinye ihe niile a n'iwu ihe nọnsensị apụọ ịchọ ime n'ụka anyị mete nwuo iwu iwu bara uru health benefit food benefit transport benefit benefit ọbụla onye bịaba ya were kaadị ọdịnala bịaba unu ga-afụ na ndị ụka <laughs> ndị ụka ga-ewere baịbụl ha ma dosara ya ọ gaghị aji anwụ agwa yi skapụla maka adịghị ama ama o nwere ike oribido eri iro asị na onye skapụla onwe ya ga-enyere ya aka so ka esi eme iwu iwu gị ga-eji eche nji ọ bụrụ jọs ịpụta na-akọ ihu ndị mmadụ iyi na-ahụ mba nwere iwu inwere benefit dị n'iwu gị ahụ ndị aba anyị kpụchara nwa bekee a sị mana ha niile na ije na embasi nwa bekee tais adịrọ the same people a na-akpọ nwa bekee egbuo ka ata ije na embasi ha niile ejuru eju the only happiness onye ojii nọ n'ala bekee nwere bụ na o ji paspọtụ nwa bekee ọ bụ na ife ya ka ọ na-aba mba aṅụrị ọṅụ bikos na o ji kpalị nwa bekee mbọsị ọbụla napụrụ ya kpalị nwa bekee ahụ e, efu ya ọghọọ onye mmụọ <laughs> mbọsị ị napụrụ ya kpalị ya nwa bekee ahụ ọghọọ ntị odogha na ihe onye a na-akpọ hipokris na-enye nsogbu odogha na hipokris na-enye nsogbu ebe ọ bụla ọ chọrọ if you travel travel ọ paspọtụ naijiria ka metara paspọtụ naijiria ọbara amerịka paspọtụ naijiria ọbara ọstrelia mba mana european paspọtụ gara ebe aha niile so ụmụ ibe ọ bụrụ jọsọ mmadụ dọkọta nnọọ naghị owu onwe ya aghụghọ ọnwụ na anyị chọrọ ka ụka na ka anyị mee ka ọdịnala igbo gbado mgbọrọgwụ n'ala igbo in a very civilized manner ọkwa nke ndị ara in a very civilized manner odoga ya na ndị ụka nwụghị onye ọbụla na-achọrọ ihe ọma n'ụwa onweghị onye ọbụla na-achọghị ihe ọma ama m na onye ọbụla bụ onye igbo ọ bụrụ everybody no 98% of ndị igbo chọrọ ihe ọma ha ejeghị ụka bikos na ha na-eje ụka na bikos na ha etiri igbo mba ha anaghị eje ụka mana ha kpọrọ igbo asị mba so ihe anyị ga-eme bụ ka anyị yuzikwe the sem strategy eji wee napụ anyị ụmụnna anyị kpọbatakwa ha bak ọnwụ na ndozi ọdịnala gbado mgbọrọgwụ anụ igbo through the benefit anyị ga-akpọta ha ha rụọ ụlọ ụka ebe a anyị arụ ụlọ ụka na ahụkụ ya ha na-eti oge onyinye anyị a enye ndị mmadụ enye ịbịa na ụlọ ụka anyị rijuo afọ irisie nri naba achị ị ga-akwa nye gị tomato nye gị nye gị nye gị bi raịs ịhụ na chọọchị ahụ n'ebe ahụ mt onwe gagazi ebe chọọchị ha eghere oghe ọnwụ na ịbịa na nke ndị ndozi ọdịnala ịbịa ịbịa akụzisiere gị akwụkwọ akụzichara gị akwụkwọ iri juo afọ ịṅụọ tii ịṅụsịa tii irie rice irichie rice irie nke ụtụ rie nke efe rie nke abalị achọ ikwu obi polo ndozi ọdịnala ichiri naba ịnụin sasọnde mbọsị ọbụla ha na-emepe ụlọ ụka anyị na-emepe ha na-emepe anyị na-emepe ị ga-afụ na ụlọ ụka ahụ ga-adị mt nwezu ị ga na ebe ahụ ọdoli we ị ga-esi astọpụ nwa ha bụ ihe ọ bụrụ ọsọ ịpụta mmadụ ihe obibu na-eje ụka ha nwere hope because the hope is lost so ọ bụ that Jesus wụ the hope ha nwere so ịnapụ nwatakịrị ihe o ji n'aka enye ya ọzọ nwanne ọ ga-ebe akwa simple as abcd so ọ dịghị izi iti mmadụ onye na-enweghị hope hopeless person nyapụtaba na jizọs ọ naghị wọk ike nebe wọk ike nebe wọk ị nwere ike ịgwasị ya tata okwere ọ naba na ya adịcha iche mba ọ ga-asịrị iri poses na sị ga chọrọ ịrapụta <laughs> ya ka <laughs> oje ọkụ mmụọ ọkụ mmụọ ha bikos nọ dị hopeless ọ bụrụ maka na ọ na ọ ga-ọgwụ ọjọọ ọkụ mmụọ ọ bikos nọ hopelessness ọnwụ na oji jee ọrụ mbọsị satọde n'abalị ọ gaghị eje nwa ụka in the ọ chọgodo iji ụka eje anyị emepe ụlọ ụka nke anyị na-ahụpụ ebe ahụ were fọnụ tinyejuo ebe ahụ na-eme nnukwu ihe ihe dị ihe datizie ihe na-atụ n'anya nna nwanne anyị ga-eme nwunye with this na-agwa gị bụ normal cultural heritage normal heriteji heritage any race can do because they are common ọ ihe anyị nidiri wo strọkchọ of ndozi ọdịnala mee ya in ewe way in the world ga-asị na aka ebe ndị what is happening in Igbo people already the structure dị because ndị Igbo nwere meeting everywhere Igbo ị ga-afụ na ị gaa na Facebook ị ga-afụ ha ebe ha na-agbagasị egwu ebe ha na-eyigasị uniform na-emegasị ụmụ ihe dị agha so that thing dị ime ha no arrangement ka ha lack the lack arrangement how to arrange this thing to favor them ọ bụrụ na ọbịa don come to nọ nso ihe anyị na-ekwu bụ for you to ihe anyị chọrọ ime ka anyị e mere gị arrange this ị na-eme ya already what ihe ị na-eme ka e mee ya arrange ka ọ baziere gị nwa uru baziere everybody generally onye ọbụla bụ onye igbo ọ bara ya uru ihe a na achị ime o nwere ihe ọzọ ime chekwachekwa na na enwere ihe ọzọ anyị bara ime ma ọ bụla asị gị bịa hapụ Jizọs gị ọhapụ Chukwu gị ọsọ ejekwana ụka ndị agha ụka ha na ege mmụọ ha na-ekpasị ha na-eme nke nwa onwere ihe a na-akpọ ife arụsị or does exist ihe a just another way of coding meat we just hide our information so that ndị mmadụ amara ya ka ghara imebisiri anyị ịghọtago nwere ihe ọzọ ịghọtara ihe dị ebe aha bụ na ọ because of ihe nna nna ya ha debere ka mmadụ ndị mmadụ ghara imebi ihe ọgwụgwọ and ọ dịkwara mma otu a ọ dị mma otu esi wee mee ka ndị mmadụ ghara imebi it's good like that because ọ bụrụ na ọ bụrụ ya bụ na-aya akaghara ịma anyị akaghara ịma ọ ka mma otu esi wee zoo ya ezoo eh, so anyị mara the level of vibration ndị mmadụ na vibrate without this thing how do you know how human being react how do you know the level of chino eh, eh, mmadụ n'ime how do you know <laughs> without m emeghe this mythology na how do you cheki ga-esi amaka ndị mmadụ ndị igbo so ekwe chi ya ekwe onye na chi ya how do you know onye na chi ya ma ọ bụrụ na ọ bụrụ na this mythology is coded because ọ bụrụ na if you cannot interpret it that means ịkafọrọ ka fọrọ ọnwụ na iburu ya na-efe ka arụsị that means ị ọnwụ na ị na-eje ụka that means ị kafọrọ ihe ọ ga-eme gị for you to work hard and onye ọbụla mere insist na ihe a na-eme dị mma na-egbu arụsị na-eme nka na-eme nka na ihe na-eme dị mma ihe ọ na-egosi nwere onye a ibi na ọ na one o rubeghị two because onye ruo tu ọ ga-esi ebe ahụ pụta na-achọ haya because anyị ma ihe ọ bụ we know the level why this thing happen ndị ọbụla na-ebedatịrị anyị ma ihe mere because nna nna ha did it that way nna nna ha basically did that so that mgbe ọ bụla ịmata iri ha anaghị anyọ ivibrate nwere iri ya iriba na arịba ị gaghị akọ ndị mgbe ịrapụ ya fọ ndị na-eme chọwa ọzọ ihe anyị ji wee kwube ya ekwube na Facebook otu agwụna because na ihe emebiela ọnwụ na ọ bụghị anyị nakwaghị ekwu ọnwụ na ọ bụghị na ihe emebigo anyị agakwaghị ekwu destin ebe n'ebe this is private talk ọ bụrụkwa na ekwere public ọ because of na ihe emebiene anyị na-achọzi ka anyị ịmagoro ụtara onye isi zụtara n'ụkwụ anyị na-achọzi ka anyị ga-esi wee anyị na-ebigharị aka ha do we ka ala Igbo better onye mere eji wee kwube dis na the first place na public ihe abụrụ ihe niile ndị mmadụ na-eme n'ala Igbo ọ besikali ka esi wee mee mana ihe bụzi adị ah, get it wrong ha pezi bịa get e wrong all those cultural ọ dị bụ adị mana ha amaghazi ha ji hapụzie the right one mewezie the wrong one ọ bụrụ na ọ bụrụ ya ndị be anyị karịa ịgbaba n'ụka never jee jee check the history the, the, the hardest place ọfara british ahụ inweta na the africa wee igbo land the hard, the most difficult place british found themselves mgbe ha dịrị africa igbo land because o nwere ka ndị be anyị uche that's why ndị be baa n'ụka ha niile ha na-anwụ n'ime because ihe ọbụla ha bara n'ime ha na-anwụ ebe ahụ that is why ụka ji wee jidesi ha iko na amara why because ọka this is nature of igbo man ọ ga-anwụ n'ime di ya ala ọ ga-asị gị ala otu n'ime ba ontiri ontiri ihe eji ekwu maka ọdịnala kọwa ontiri ndozi ọdịnala abataghị ime ha ga-apụta n'ụlọ ka dị nwekwa ihe nwere ike iwepụta n'ụlọ ụka na-abụrụ ndozi ọdịnala o nweghị ihe nwere ike iwepụta ndị be anyị n'ụlọ ụka na-abụrụ ndozi ọdịnala ji osokwa gị mee olesi ma ọ iwu ndozi ọdịnala ahụ ga-akpọpụta ha bikos ndị Igbo anyị we anyị maka ha si eche uche ndị a mụrụ ha ka akwụkwọ so the the strategy emere apply abụrụ just we don't just do it all based on experiment based on experiment sọsụ ihe ga-enwe ike ịkpọpụta ndị Igbo n'ụlọ ụka ndozi ọdịnala nothing more nothing else all the plan emere eme ọwụ sọsọ datin and mgbe onye Igbo ga-apụta n'ụlọ ụka ọ gaghadị ama na ya apụtago n'ụlọ ụka ọ ga-echekwa ya nọ n'ebe that place ị na-agụ ya bịa ụka ọ gaghadị eje n'ụka ike ike ụka a na-agụ ya so ike ụka ọ ga-anọ otu a ọ nọkọtazi onwe ọ chọghị ije ụka ọ na-ajụ onwe ya na agwa kwana m achọghị ije ụka ọmara nwaanyị achọghị ije ụka ọnwa dị nwaanyị isi so ọ bụ ya wụ just a plan ndị igbo ejee n'ụka for long time ọnwụkọ ha taa ndị igbo ejee n'ụka for more than 200 years so ọ bụrụ ihe ị ga-emepụta one day isi ha ụka asị ụka asịrọ oge edivide gị mụọ ụna amagha na the religion is dangerous you don't know how perception human perception can dangerous human perception can be you don't know ịmarọ ọ ntiri mara ụka nwere ike ụka ga-awụ the last thing the last bus stop of Igbo land ọnwụ na anya if we don't get it right that thing will destroy Igbo forever and ever and ọnwụ na anyị nweta ọfụma Igbo land will free forever and ever ụka wụ last bus stop geenụ ntị ụka wụ last bus stop ọnwụ na anyị nweta ụka ụgwụ nweta dis ndozi ọdịnala well ana Igbo 2022 ọ bụrụkwa the best place on earth to live from that moment up mana ọ bụrụ na if we get it wrong with ndị ụka an igbo will become Sodom and Gomorrah so Somalia ya ka ya mma dịka nna agwa ihe na-ese a n'anya religion abụrụ ihe egwuregwu nene ihe na-eme na ndị na-eti isi ala ọ religion na-eme ya ihe na-eme n'iti anyị religion na-eme ya unu echela ndị ụka unu echebugo ndị ụka go and read Knight Templar ọnwụ na iche na ndị ụka na-adịghị dangerous jee jee cheki night templar of europeans ọkụkụ clans of america iwe ma na ọdị sentin islam na-eme ka kristian na-eme na different way so ka mma na anyị ji n'oge chụọ ewe ojii bifo chi eji asa na-akpa akpa arahụ n'ute ka anyị jiri na plan kpọpụta ụmụnne anyị akụrụ ụmụnne anyị ọnwụ na anyị si eti ọgụ with them ọkwa anyị ga na ha ga-anụ gị ọgụ ọ gị na nwa bekee na-anụ ọwụwụ gị na pope pope na-anụ ya from Rome not with pope from Rome or with your brother in your village no matter what you call white man white man white man at the end of the day the father bụ onye Igbo pastor bụ onye Igbo church goers bụ ndị Igbo church warders bụ ndị Igbo na nwanne chekienye so ọ bụrụ na ịma destin then you must apply wisdom bikos ndị gị na-aga anụ bi ọgụ popu ọ bụrụ onye ọcha onye igbo isi ka igbuo ha niile egbuo ndị igbo niile awụsị ya so ka mma na anyị ji ndozi ọdịnala tụwa atụmatụ otu anyị si wee bụ ụlọ anyị anyị jee n'akụkụ ebe ha rụrụ ụlọ ụka anyị arụọ ọdịnala cultural heritage senta ebe a na-eri nri awụfu ụlọ ọgwụ awụfu efe awụfu nri awụfu ihe niile awụfu ha na-akpa ụka anyị akpọta e kọnsatị anyị e akpọta kọnsatị ezigbute nnukwu kọnsatị kara aka tinye ebe ahụ a na-eme ezigbo kọnsatị ebe ahụ ụmụaka pụtasị n'ụlọ ụka si na windo na-enyo fada na-ekwu okwu uche ha dị na kọnsatị a na-eme ebe ahụ kọnsatị ụmụazị nke a na-atọ ụtọ a na-agụrụ ha nwe nwe nne une akpata nwe nwe nne une nwe nwe nne na-agụ na the other side anọda kọnsatị mfe nke ndị okenye ala ihu ndị ọda saịd ị na-anya na mgbago ihu ebe a dọsara pami pami fọ ndị okenye dọtara ha draft ebe a draft ebe a na-eti draft dọtara ha fọn ihe na-enye ha fọn ụka ahụ enweghị onye ga-aga ya enweghị onye ga-aba n'ụlọ ụka ahụ onye ibini nwatakịrị na-aga ọ branchị ebe ahụ <laughs> o nwere ike mgbe mpa ha na mma ha ga-amesịrị ụlọ ụka o bụrụ ha ụzọ ruo ya adị gwa ha na mma na ya sịrị ụlọ ụka pụta asị o jere ebe ndị ndozi ọdịnala na-eme ihe otu aka ị ga-esi ewepụta ha otu a ụmụaka ụmụaka aha ụmụaka ka anyị ga-ejide ụmụaka anyị ga-ejide ejidesi ha ike bikos ọwa transfer this nonsense information n'isi ha eburukwa ebufekwere ụmụ ha ege burukwa ebufekwere ụmụ ha ege nji wee sị na oge ruo ndị eze niile nọ n'ala Igbo n'ala Igbo n'ala Igbo mba ndị eze niile nọ n'ala Igbo ọ bụ ihe a ga-anọwa kpa akpa ọ bụrụ ihe Facebook ndị gọvanọ n'ala Igbo ọ bụ ihe a ga-anọwa kpa akpa ọ bụrụ ihe Facebook o nwere onye a ga-ewepụ hapụ ibe ihe a na-ekwu na Facebook wụ basic something dị wrong with us but all this plan enwere onye ga-ama na Facebook ọ bụrụ Facebook plan ọ bụrụ ihe egwuregwu ọ bụrụ ihe eji anara glori mba anyị kwube ya ebe a mana ọ bụrụ ọzọ eziokwu ohe eji anara glori. Ọ ihe a na-eme na ọ ọhịa a na-atọ ana ndị Igbo chọrọ ntọala ị ga-atọ ntị ọ sị gị tọọ ntị ọ ọhịa a na-enedu anya na were eme nsogbu Igbo abụrụ nsogbu nsogbu Fesbuk. nsogbu Igbo abụrụ nsogbu Fesbuk, ọ bụ ezigbote nsogbu ọ nsogbu nsogbu gbara gbara egede nsogbu ndị egede nsogbu gbara kpụrụkpụrụ ọ nsogbu a ga-eji wee neru anya na ala wee mee ọfụma ọ bụrụkwa onye ọbụla ga-adị included maka enwere ndị obi na-anaghị ndị obi obi na-alọ mmiri enwere ndị obi lọrọ mmiri n'ụwa so ịkpọrọ ha tinye ebe aha ya e nwere ike isi achụzụ obi tiwe e, e, ndị Igbo na Jizọs ochuzuo Jizọs ọrịa gbe nsogbu ọghọ Judas so ọnwụ ndị obi ndị obi siri ike ị ga-asị ya chuzuo Jizọs na betament of the Igbo ochuzuo betament of the Igbo isi ya ngwa bịa saịda kee maka ndị Jizọs ndị Jizọs saịda ndị chọrọ ka ndị Igbo dị mma saịda so ndị a ka ahụ ndị na-arụ ọrụ ndị a chọrọ Jizọs a gara enye ha nne ya wuf ntiri ha echejie enyegide ha nne awuf ha agbanwee na-enye ha ụmụ ihe dịgasị iche iche na-enye ha nri ndị Igbo nri ọganik bikos nne chọpụrit a na-eme ha ha na-eche uche ka ndị Rom nne chọpụrit bikos everything about development encoded eh, in whiteness everything about science is encoded in whiteness anyị ga-echenji sistem of education bikos ọ education a na-eme ha ha ga-eche maka white Jesus because everything bin being codified whitewash n'ala igbo onye ọbụla bụkwa satịlaịtị na-egosi ndị ọcha na na n'ala igbo anyị ruo ebe a anyị eburu na satịlaịtị ahụ kpukpube ya n'anya n'ala igbo satịlaịtị ọbụla ebutere ebe aha na-egolorify nwa bekee burukwa ebuchi ya azụ because ha the consequence of television oshi na n'ala igbo maka telivishọn ọ bụrụ na enwe tv dị would be no n'Igbo in igbo ọ bụrụ na enweghị tv onweghị ihe dịka ịtọrọ mmadụ n'ala igbo ọwụ tv na-egosicha nda ihe niile the everybody want to be like white man na ala bekee white man nwere ndị pụọ but ị gaghị afụ ya na telivishọn ha mana iru ati TV ndị afrịka ha na-egosisi nọnsensị nna anyị na tv iwe a na-egosi m ịgba nke african muvi iwu nọnsensị mesi nsi nnọba na europe afụ abe one single chanel ndị ọcha na-echo african movie i never see chanel single ndị ọcha na black tele movie ya kwazikwa nke ndị igbo igbo bubi o nwere mgbe na-asị dị my friend nna-asị ya na-akọrọ ya akụkọ movie ndị indian nna-asị ya tụwo n'ịta na ebe akwa na pantị ya sara mbadịmba ọsị m gịnị ya nsị ma sunita ọsị m gịnị gịnị bụ sunita nsị ma ama akụba antoni ọsị m nke ahụ ka nke gbanụ nsị ahụ nsị mahamad mmadụ mahamad ọsị m mmadụ ke nke ụmadụ nsị asị ụlọ agaghị awọchi ndị afim ebe a ọsịm film kwa ọsịm na-esi isi that is how them their people taught them that na india na-esi isi na eh, india na-esi isi this is what they know about the indian mana na africa ha nagin onye ọbụla chọrọ ịghọ agwụ onye ọbụla chọrọ ịghọ agwụ onye ọbụla chọrọ ịwụ popolu popolu ndị onye ọbụla chọrọ ịwụ india isii but ibe na ala bekee ọ nke ha go china everybody is chinese ịbịa na europe everybody is european but ị gazie na ala igbo onye ọbụla want to be european why television ndị a ndị na-asị ga ha chọrọ ha amacha about manchester and chelsea and ihe niile they know all of them but they have no team in their village okwu ọgbajiri ha okwu ọgbajiri ha ọha nwamacha ndị ya awụ mgbe anyị awụ ibiri amaha mbọsị nwere maachị anọ m barcelona very close to camp camp ebe barcelona match mana amara m mbọchị ha nwere match i don't know ana m ana facebook ahụ ka a sị na messi na-achọ ịgba match so ndị a na village ma mbọchị messi nwere match ama ha mbọchị messi nwere match nwanne ka anyị si ịhụ ya so these people na ebe a ha europeans coded coded europeans ọ ihe na achọ ịgba coded europeans ha nwa ma the law new law trump ga-eme na america ndị nọ na vileji ma ya a nwere ike ama ha ndị nọ n'ala bekee ama ha dị na Catalonia na-achọ independent mana n'ala Igbo ọ ga-agwa gị na Catalonia chọrọ independent ị na-asị how do you know that so ndị egbu guy with television program they have kilos with their own program inside our brain ihe na-ebe a bụ nwa bekee n'ala Igbo hapụ ihe ha na-akọ ihe nọ n'ala Igbo nwa bekee because that's why you see them ga ọkwa certain less opesa certain less like this yeah? ọ na-acha ngarịngarị o brokedi ọgba ya starch wee pịa ya ezigbo ayọrọ ịfụ ya ụgbọ bụrụ na-eko moto latest car ga ọ chọrọ ịgba ya latest shoe ga ọ chọrọ iyi all this thing wụ capitalism ka a na-akpọ ya onwere onye siga eyi na akwa onwere onye siga ego na moto onwere onye siga enwe na ego but ihe na-eti wụ desire we are talking about desire dangerous of desire anyị kwesịrị ịpụtara this consumer baa na production anyị pụta from consumer anyị aba production so the educational system will change from consumer to production so and all those program a na-emezi na ihe ọbụla difficult to, to happen anyị etinyezi na own movie how things are easy to get how you can nwatakịrị nwere ike isi na nwata mara how to manipulate himself because ihe a na-agwa ụlọ dị already inside Igbo ideology ọ na already na okwu na na-ekwu ekwu n'ọnụ ọ dị ya anyị ga-echenji the program how to educate our children how to the kind of movie a na-watch a ga-echenji those things tinye proper way of education so that our perception can generate become productive to the society not to consume consume from west na-eme ndị ọcha ọgaranya ịkpasia ndị ọcha kọsịa ha ọnụ you still make them rich by consuming what they produce. knowingly or unknowingly look at telephone ndị ndị afrịka ihe afụfụ onye afrịka ọchị fon ịnọ n'aka fon ịnọ onweghị nke ọ rụrụ fon ịnọ a n'ime o ji n'aka nweghị nke ọ rụrụ n'ime ọ na-agba moto 20 onweghị nke ọ rụrụ fon 20 a onweghị nke ọ rụrụ moto 20 onweghị nke ọ rụrụ ọ rụrụ ụlọ ụlọ onye ọrụ na vileji the whole material 90 percent of the material onwe nke anyị n'ime 90 percent of the material anyị ji wee rụọ ụlọ na vileji anyị the vileji anyị onwe nke anyị produsuru so anyị bụ consumer is simple thing educational system because every material eji arụ everything n'ụwa ọ ọdịna soil na ala Igbo enwere thousands upon thousands of natural element material eji arụ everything ọbụla ịchọrọ n'ụwa anyị rụbagodie in a very local manner as nna nna anyị ha mere mgbe a na-akpụ ụzụ copper to get copper from metal ọ dịrị izi mana nna nna anyị ha nwere so many artifacts molded with copper with gold with diamond 90% of ndị Igbo today amara amara mine gold they don't know how gold is get out of metal ha mara ihe a bụ ihe ndị nna nna anyị ha mere mgbe ndị gboo thousands of years evidence to prove mana today echefuo na all through education you can let our people know this thing through this artifact everything dị na this artifact how you can turn wepụta gold from any metal wepụta diamond the element you need to melt metal into all these things all those artifacts nwa bekee jeburie park ya na museum ha na-akọrọ gị na chukwu ekwensu asịa chukwu asịa were jizọs na virgin maria nye gị virgin maria bụ ihe apịrị apị jizọs ihe apịrị apị eburu ihe apịrị apị desa ya buru anda wal ihe apịrị apị nye gị were ehu nwere ọgwụ were ọgwụ manye ewu were ehu manye ọgwụ anya ọrọrọ ntị na-akpagharị ndị ndozi ọdịnala bịara ebe a ma ị ma ị mgbe ha nwere mgbe anyị pere mpe ọ na-eme egotere anyị akwa akwa ọfụ anya na-ekwe ipụ ya ipụ mma anyị na-abịa ụta kpọọ nwanne gị nke buru ibu si afido gị naanị ọfido otu a agba by force jupụta gị akwa anyị ga-eyipụta ndebe anyị akwa by force ya jụrụ ha isi anyị ga-eyipụ ya dipụta ihe si ụzọ lekwa ụzọ ị ga-esi ụzọ ụzọ ọ bụ obodo na-enwere iwu na n'iyi obodo na-enwere iwu na ana n'iyi ọ bụ igbe ya ga-ana n'iyi ndị human being don respect ha naghị akwanye ugwu oles ma enwere iwu na aga dị ha ụmụ anụmanụ ka anyị mma ụmụ anụmanụ ka human being mma ụmụ anụmanụ na-efolo natural sense five sense spirit control anụmanụ spirit na control ụmụ anụmanụ mana mmadụ na-ekelem na ya dị above spirit but ọ na because ebe ọ bụla ọ dị spirit ọ nwetara sense ọ naghịzi follow spirit ọ na-efolozi lower than spirit ịhụ ka anyị si wee nwee nsogbu ụmụ anụmanụ go with spirit ihe ọbụla mmụọ ha gwa ha ka ha na-eme <laughs> mana anyị nwere ụgba because we are higher than spirit ịgba ihe anyị meziri anyị ahapụzi ebe spirit na-eje gazie below the spirit fok up big time so ana igbo iwu ga-aga bịa iwu a we must discuss with ndị eze discuss with ndị gọvanọ any union na ana igbo well organized union a ga discuss with them because we must get it right this time anyị ga-eget rire right we must is a must onye si na ya achọghọ onye ekweghị ekwetere onye ekweghị ekwetere maka nke arụ anyị ji awụrụ ndụ educational system must change based on development cultivating the mind of our people must be it must be cultivating the mind of the people must be food security must be health must be tourism must be people must begin to visit Igbo land again it must well must because anyị nwere option our land will not be this desert mba anyị kpọrọ obodo anyị agaghị desert and the jụrụ we said no to it ọ bụrụ na ọ dịara gị mma otu igbo dị today ọ dịrị anyị ma mma ndị ndozi ọdịnala si no so ụmụ igbe achọrọ m isi ofe ka m jegoro ihe m ji esi ofe anyị ga-ekwukwenụ echi anyị ga enwetara ụlọ ozi ọma ozi ọma ndị ndozi ọdịnala echi a sị m udo dịrị ụlọ ka na anụ n'udo ka ọ dịbanụ